AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo ọma onye chineke gọziri ndewo anyị abịala ọzọ n'ụbọchị taa n'ilebakwa anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ ama m na ichefubeghị na ọ bụ otu anyị ga-esi wee bụrụ ndị ga na-enwe mkpebi na ezi mkpebi mkpebi nke amamihe dị n'ime ya mkpebi nke emere na mgbe kwesịrị ekwesị ka anyị ghara ịbụ ndị na-amaghị ihe dị n'ime anyị dị ka mmadụ ndị nke Chineke kere eke biko n'ụbọchị taa ana m achọ ka anyị leba anya na isiokwu nke na-asị bido ya n'ụzọ dịkarịsịrị mfe ọ bụ gịnị ka a ga-ebido n'ụzọ dịkarịsịrị mfe ọ bụ ịmụ otu anyị ga-esi wee bụrụ ndị ga na-enwe mkpebi ịpụrụ isi ịsị ọ bụrụkwanụ na mechaa ihe ndị a niile ma ka bụkwara onye nwere nramahụ n'inwe mkpebi ọ bụrụ na ọ dabara otu a ihe m chọrọ ka anyị mee bụ anyị amalite ya na ụzọ nke gbakarịsịrị mfe ihe ahụ nke anyị na-etinye onwe anyị na ya anyị ahazie ya nke ọma matasị ihe nke a ọ bụkwa ihe nke kwesịrị ekwesị ma ekwela ka okwukwe kọ gị n'ihe ọ bụla nke ị na-eme ọ bụ ezie na ọ bụghị mgbe dum ka ihe ndị a na-adaba otu anyị si lee ya anya ma n'ọtụtụ ọ na-alụpụta ezi ihe ka anyị were ihe ịma atụ dị otu a dị ka anyị kwuru n'ụbọchị gara aga ọ bụrụ na mkpa gị bụ ịgbanwe ọrụ olee ụdị ọrụ ị chọrọ ọ bụrụ na ị hụla ọrụ nke ị chọrọ gịnị bụ ihe ị kwesịrị ime ị ga-achọpụta na onye nke chọrọ ime ihe dị otu a abụghị onye na-asị ebe ọ nọ mbụ apụwala m ihe ị ga-eme bụ ha ka m were ozuzu ike m ọ bụrụ na ozuzu ike gị bụ izu abụọ ma ọ bụ izu atọ gaa nara ozuzu ike gaa lee otu ebe ahụ dị ile anya hụ na ọ bụ ebe ka mma n'ụzọ niile karịa nke iji eji ị ga ịlọghachi bịa sị ha echeghị m na ọ ga-adabakwara anyị ọzọ ọ bụ ya bụ ihe anyị na-ekwu okwu ya kama mgbe ị na-abanyeje n'ihe dị otu a egbula oge ime ka onye ọbụla nke gị na ya na-emekọ ihe marasị na ịbụ onye kwesịrị ntụkwasị obi ọ bụ ya bụ ihe anyị na-atụgharị uche n'ime ya gị onye mụ na ya na-anọkọ ị kwesịrị inwe ntụkwasị obi nwee okwukwe n'ebe Chineke nọ ka ị na-enwe ntakịrị okwukwe ahụ Chineke a na-ewuli gị elu gaa bụrụ onye okwukwe ya ga-abụ nke a ga-eji na-ama atụ ụfọdụ n'ime anyị anyị chọọ ideba aha ụmụaka anyị n'ụlọ akwụkwọ anyị akpọrọ ha gaa n'ụlọ akwụkwọ nke toro eto na-emekwa nke ọma ebe na-enweghị ọtụtụ ụmụaka a na-ele anya ka a ga-asị na ndị a n'ezie ha amaghị ihe ha na-eme ọ bụrụ na ha maara ihe ha na-eme ụmụaka ga-abụ ndị bara ụba n'ebe a ma anyị echefuesị sị na ọ bụ ebe ahụ anyị kpọ ụmụaka ahụ na-aga na ọ dị mgbe ha ji mkpụrụ mmadụ ole na ole wee malite dịka n'ụlọ akwụkwọ ebe a anyị onwe anyị nọ na-arụ ọrụ ụlọ akwụkwọ mahadum mgbe a malitere ya ọ bụ mmadụ asaa ka eji malite ya ndị ụkọchukwu mmadụ asaa naanị ma n'ụbọchị taa bịarute ebe a ka ịhụ ihe na-eme ọ bụ ya ka o ji dị mkpa ka anyị ghara ichefu mgbe anyị na-amalite ihe ọbụla n'ụzọ nke dịkarịsịrị mfe ọ dịghị onye ọbụla n'ime anyị nke ṅụjuru mmiri a n'afọ nke na-apụghị ịmata ihe nke ga-eme ma ọ bụrụ na anyị kpebie na anyị ga-eteta n'ụra nọrọ n'elu akwa anyị na-ebilighị chọọ otu anyị ga-esi wee nyere onwe anyị aka ọ dịghị onye amaghị na ụbọchị ahụ agaghị agara anyị nke ọma ma ọ bụ anyị ebilie ebilie nọrọ na mgbe tụkọta ụkwụ na-enyo ihe onyonyo n'ezie ị ga-abụ onye ga-ebe mma kwara n'ihi na tutu ị na-amata ihe na-emenụ chi ejie gaa hụ na ịtụfuwo ohere ọma niile nke Chineke nyere gị ị ga-eji wee mee ihe nke kwesịrị ịbara gị uru biko abụla onye ọ na-abụ tutu gị mee ihe gị lewe ka ịmata ihe onye nke ọzọ na-eme ma ọ bụ enyi gị ma ọ bụ nwanne gị gelewe anya ka ịhụ ihe ọ chọrọ ime tutu gị nwere ike ịhazi onwe gị ma nwee mkpebi ihe nke ị kwesịrị ime biko bụrụ onye nke na-ahazi onwe gị nwee atụmatụ n'ime obi gị nweekwa mkpebi nke ịgbanwe atụmatụ a ma ọ bụrụ na ọ daba na ịhụrụ na Chineke akwadoghị ya mgbe ụfọdụ anyị na-abụ ndị na-ebu onwe anyị ibu nke anyị na-apụghị ibu ma mgbe ọ dabara otu a biko jiri nwayọọ welata aka gị ka ị ghara ịbụ onye ga-etufu ndụ gị ngwa ngwa ị na-enwe mkpebi otu ntakịrị ọbụla mkpebi a nke ị nwere ha biko guzogide na mkpebi dị otu a wepụta ohere mee ihe nke ya na ya so ọ bụ inye ya ohere nke o kwesịrị Chineke anya bụ Chineke nke aghara ọ bụ Chineke nke udo ọ bụ ya mere anyị ji sị ka anyị tụkwasị ya obi na ọ ga-eduzi anyị n'ụzọ anyị niile ya mere ewetala ọgba aghara n'ime ndụ gị site na enweghị ezi mkpebi na nchịkọta nke okwu a ka anyị lebatụ anya na akwụkwọ ndị Kọlọsi isi atọ amaokwu nke abụọ ka anyị mara ihe ọ na-agwa anyị ndị Kọlọsi isi atọ amaokwu nke abụọ ọ na-asị otu a tụkwasịnụ uche na ihe dị n'elu ọ bụghị n'ihe dị n'elu ụwa tụkwasịnụ uche na ihe dị n'elu ọ bụghị n'ihe dị n'ụwa mgbe ị na-atụkwasị uche n'ihe dị n'elu ọ bụ Jehova n'onwe ya ka ị na-elekwasị anya onye kweworo gị nkwa na ihe na-agaghị eme gị na ọ ga-enyere gị aka n'ụzọ niile abụla onye ọ bụ ntakịrị ihe metụ echiche gị apụọ n'ihe nke ị na-eme wulite onwe gị elu n'akparamagwa nke inwe ezi mkpebi enwe obi abụọ egbula oge ike agwụla gị atụla nchinchi kama ụbọchị niile ọ dị otu ahụ ọ dịrị gị kọsara ya onye nwe anyị na ekpere gwa Chineke na ị chọrọ ime ihe nke a n'ezie ọ bụghị dịka echiche nke obi gị si dị kama ị na-echerekwa ntụziaka ya onye nwe m ga-anọnyere gị e ekele chineke onye bi n'elu igwe na ndụmọdụ nke anyị nụrụ n'ụbọchị taa imeela chineke na-ekwupụtara anyị ndụmọdụ nke dị mma arụ ekpere anyị na-enye n'ụbọchị taa bụ ka ị gọzie eze nlewemchi ka ị nọnyere ya ka mara gị bara ya na ezinụlọ ya ụba n'aha jizọs amen ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo maọbụ gị kọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche Lord. Kraịst na-abịa n'ike na ebube bụ abụ nke ndị Seventh Day Adventist Church Choir itu ngwa nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka Chineke nye unu ogologo ndụ na ahụ isi ike amen n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche onye ọma na-ege ntị nwa chineke onye a gọziri agọzi ka ị bụ onye a gọziri agọzi ka ị ga-abụ onye a gọziri agọzi ka ị ga-abụ ruo ebighị ebi ka mpụrụ ịnụ ka ị na-asị eme n'ebe ahụ ị nọ ị nọọla ka ọma n'oge ndị igbo n'oge dịka nke a anyị na-agakwa n'ihu ịtụgasị okwu banyere ụzọ a ga-eji gbanarị ọchịchọ niile nke anụ arụ nke anyị na-eleba anya n'ụbọchị dị taa bụ ịgwọ nsị nke na-esonye ikpere arụsị hmm, ịgwọ nsị hụdata n'isi onye nwe anyị mee ka okwu gị doo anyị anya ma si n'okwu gị doo anyị nsọ n'aha jizọs bụ onye nwanyị anyị amen ịgwọ nsị ịgwọ nsị ọ bụ gịnị na nkọwa nke ndị bekee ịgwọ nsị bụ ime amansi niile dị iche iche nke sitere na ikpere mmụọ ọjọọ na ntụziaka nke mmụọ ọjọọ dị iche iche na-ewetara ndị na-ekpere ha gịnị ka m na-ekwu mmụọ ọjọọ ga-asị gị na nwanna gị a butere moto bịa ụlọ bịa egosi ezinụlọ na itinyere ya asidenti ka ọ nwụọ ịbụ onye nsi kwesịrị ịtụ nsi ama, bụ onye arụrụ ala hmm. otu nwoke n'ụwa n'otu obodo si na a na-akpọ ya onye ihe ọma na-eji ajọ njọ <laughs> ndị mara na-eti ya onye ihe ọma na ajọ njọ ya sị owe mana otu ụbọchị a bịara mata ihe ihe ọma ji na-ajọ ya njọ ya bụ na ọ bụ onye nsi ụbọchị ọ nwụrụ ijere ijere ijere ndị bekee kpọrọ soja ant arị ụlọ ya elu ma zink ma okpuru ụlọ nwee onye nọtara n'ebe ahụ onye ihe ọma na-ajọ njọ ihe ọma ọ na-ajọ gị njọ ijere gara ịkpụ wefuo aka na ọjọọ wefuo aka n'ịgwọ nsi wefuo aka n'ịgwọ nsi ịgwọ nsi ịgwọ nsi dị na agba na agba ana m abịa ụgwọ nsị dị n'ụzọ dị iche iche akwụkwọ nsọ si na ọ bụ agụụ anụ ahụ ọ bụghị mmụọ chineke mmụọ chineke gị onye na-aga chọọchị na-agwọ nsị ọ bụghị mmụọ chineke dụnyere gị gị onye na-ebu baịbụl agwọ nsị ọ bụghị mmụọ chineke dụnyere gị gị onye gị onye na-abụ abụ na-agwọ nsị gị onye dọkas na chọọchị gị onye onye wimen ministri na chọọchị na-arụkwa arụrụ ala ọbụdị mmụọ chineke dịnyere gị ọbụdị agụụ anụ ahụ ị gara agbanarị ya ị ga-achọdị ụzọ gbanarị ya agụụ anụ arụ agụụ anụ arụ ọ na-akpata ịgwọ nsị ịgwọ nsị gụnyere agba dị iche iche a na-esi n'ịgwọ nsị gbaa anyị a na-esi n'ịgwọ nsị kwuo okwu ọjọọ otu anyị na-ekpe ekpere ọganihu ha na-ekpe ekpere ọdịda ekpe ekpere arụrụ ala e, agụ ọfọ kwuo ihe ọjọọ n'isi mmadụ ọ bụrụ ọfọ ọma anyị asị oke na ha na-ekwu okwu ọma nke a bụ a na-aga ọfọ ọjọọ chijioke anyakwa m lala na gị ịnga na-aga aba ma emechala anọkwa m lala na gị ihe nga na-aga ugwu awụsa meemeela bụ oge larịa abawe pụrụ aja pụsa aja ke na agaghị agaghị ji akpụ blọk akacha ya ya bụrụ otu a chijioke aka ọkụ ha agbasasịwa chijioke niile aka ọkụ ha gbasasịrị chineke bụọra m gị ọbụ chineke kwuara m gị okwu chineke lụọra m gị agha chineke kpewe ikpe n'isi ndị niile ihe ọjọọ ihe ọma na-ajọ njọ ihe ọjọọ na-atọ ụtọ ya kpee ha ikpe ka iwe ike nwere onwe gị nwa chineke ịgwọzi bụ arụrụ ala ịgwọzi bụ echiche ọjọọ ịgwọ nsị bụ ebumnobi ilu juru n'ime ya ịgwọ nsị na-akpata mmechi ọnụ ama dị niile na-agwọ nsị ezinụlọ ha na-aghọ mkpọmkpọ ebe mkpọmkpọ ebe ebe ha na-ada ada ha na-eto eto nwa nna gị a ị gara resi onye dibịa onye dibịa bịara resi mmadụ ị makwara ị nwere ụmụ ị na-agụkwa ọdịnihu gị si na-ekechi ị ma na mgbe ị na-ekechi ụmụ ndọrọ na ị na-ekechi ụmụ gị ọ na-edo gị anya ụmụ gị ga na-enwe ọganihu taa taa asị asị gị asị asị chineke nwee eluigwe n'ụwa ụwa dum mmadụ bi n'ime ebe ị nọ na-arụ ọrụ dibịa chineke nwee ebe ahụ ka ị makwa ị na-emekwa ihe na-edo gị anya chineke nwe ebe ahụ ebe ahụ ị nọ ya onwe ya nwe ya elu ụwa dum mmadụ bi na ndị niile bi n'ime ya chineke si na ọbụ ya nwe n'ihi nke a anọchila nwanne gị ụzọ agwụkwala ọgwụ gị hụ onye nọ n'ala bekee na-eme nke ọma gị sị ọ ga-emekwa nke ọma ọzọ ọ ga-alọta ụlọ akpọta obodo unu aha ụjọ a na-atụ ya ndị niile eji ịgwọ nsị mee ụjọ a na-atụ ka ụjọ unu laa n'aha jizọs ụjọ unu gwụsịa onye nwe mmee ka ị nwere onwe gị ọ dị ndị ejirila ịgwọ nsị mee oke okporo oke okporo ihe nọsị bụ kpọwa ụmụ agbọghọbịa kpọwa ụmụ ịma na emere gị sị na ị gaa amụta nwa na ị gaghị abụ uru site n'aka ndị mgbansi chineke napụtara m gị o nwere ndị eduara na aṅụrụma ịṅụcha gị dachi ụzọ asị na ụtọ ka ị ga-adịru ụbọchị ị ga-anwụ ya bụ ịgwọ nsị ịgwọ nsị na-emebi obodo ndị isi na-egbu mmadụ kata na ịgwọ nsị ịgwọ nsị nwere ike ime okorobịa na-egbu kerikeri dịka ọnwa na-ahụwala ego anya na-abala ọgaranya ya gbabiri nwụọ n'ihi na onye nsị agala na-enyo kpọgbuo ya ebe ahụ onye nsi agara gwọ ọgwụ dosara ya ihe nwere ike igbu mmadụ ịgwọ nsi ịgwọ nsi bụ eziokwu ịgwọ nsi dị ril ma ọ bụrụ ndị bekee ịgwọ nsi ịgwọ nsi ịgwọ nsi ịgwọ nsi bụ ihe na-eme eme o mere eme nwanne ọ na-eme eme akwụkwọ nsọ a na-adụ ọdụ si n'ọwụ agụụ anụ arụ oge eruladị mgbe onye ọ bụla ga na-akọrọ ndị mmadụ ihe ọ na-arụ iwuru onye nsi gị si ana m agwọ nsi kapịnta ga-asị na gaa jụọ kapịnta ihe ọ na-arụ ihe ọ ga-asị ọha awụ kapịnta otu anwụ onye ụkọchukwu masị awụ m onye ụkọchukwu deede onye nsi ị ga na-esili bụ onye nsi ka anụ ya ta anụ ha ga arụ ka ara ndị mmadụ ha ga arụ n'uchichi ọ bụghị esili ịbụ eletrishan ịbụ eletri <laughs> ndị na-eme eletrishan na-emekwa nke ọzọ ka ha jụọ gị ihe ọzọ gị sasị kọndọ ọrụ nke abụọ n'ọwa egwọ nsị wepụ aka n'ihe ọjọọ wepụ aka n'ịgbachiri ndị mmadụ ụzọ wepụ aka n'ime anyị ukwu ke na-akpata ịgwọ nsị ndị na-agwọ nsị obi na-ala ha kịrịkịrịkịrịkịrịkịrịkịrịkịrị ha hụ ọganiru mmadụ anya afọgharịa ha mana mara nke a na nwere ike iche echiche ọ dị n'aka gị iche echiche ụzọ ị ga-eji mechiere mmadụ ụzọ ụzọ ị ga-eji gbuo mmadụ ba na nzọpụta ha dị n'aka jehova amen agwọkwala nsị agwọla nsị n'ọbụ ihe arụ agwọla nsị na ịgwọ nsị na-emechi ọnụ ama agwọla nsị ụzọ dị aṅaa ka ị ga-eji gbanarị ịgwọ nsị gbanarị enyi gị nwaanyị a na-agwọ nsị kpaa oke n'etiti gị na enyi gị nwoke a na-agwọ nsị onye a na-akpọtụrụ gị kwa mgbe na-atụrụ gị aka onye ọbụla abụ enyi gị mgbe ị nwere prọblem ihe ọ ga-agwa gị bụ ama m dibịa nka ama m ebe nka onye ahụ na onye na-agwọ nsi gboo obi o nwere ọmaalụ ụzọ dị iche iche a ga-eji duhie gị gị ga-amanye aka n'ọkụ nwa chineke ọ na-agụ gị agụụ isi na arụrụ ala na ịgwọ nsị pụta chineke mere m ga-amara ịgwọ nsị na-ebute ama nsị niile dị iche iche o nwere ndị e mere ezinụlọ ha ha gbapụ n'ụlọ ihe ga-agara ha ije n'elu ụlọ gwara nwa chineke ikwesị okwu ihe dị mma gị nọgidesi ike n'ime chineke kwubie okwu onye nsi ga-agba ọsọ baara ha ekpere baara ha ekpere buo ọnụ n'isi ha gị na ha ga-atọ gịnị mere iji agbachi nkịtị gbachi nkịtị na-anwụ na-anwụ na mkpụrụ nwa chineke agbachikwala nkịtị ọzọ chili bilie n'ụkwụ gị abụọ baara kpee ya n'abalị kpee ya n'ụtụtụ ọsọ ga-apụ ha n'ụkwụ onye nsi ị na-agwụkwa n'ala n'ihi na nwa chineke etetabeghị mana arịrịọ m taa bụ ụmụ chineke niile ndị nọ n'ọra onye nwe mmee ka unu mụrụ anya onye nwe mkpọtụ nọ n'ọra onye nwe mmee ka iteta n'ọra o nwere ndị na-agwụrụla nsị gwọchie anya dị ụmụ a na-ala kirikiri ezinụlọ a na-ala n'iyi di ya na-ahụ ụzọ ya sị na ya ihe na-eme nọọ uche chineke ihe niile abụ uche chineke ịgwọ nsị sitere na ọchịchọ anụ ahụ ọ bụrụ na ezinụlọ ha agba asịala na ihe adịghị aga na-adị dị ka ọ dị na mbụ anyị maara na onwere ndị na-adị ka otu a naturally kama o nwere ndị sitere n'aka ndị mgbansi nwanne m nwoke ome otu a baara ha ekpere onye nsi ga-eme kọnfeshọn onye nsi ga-eme nkwupụta onye nsi ọsọ ga-efe ya n'ụkwụ onye nsi ga-emalite jụwa ajụjụ kawa ihe ihe dị aṅa ndị sitere n'ebe gị onwe gị nọ o nwere ike ịbụ gị ebubo si na ịgwọọla nsi ee kwekwara mana ọ bụ na ị na-arị amara esepụkwala ọnụ n'ikpe ekpere a ọ ga-azọ gị ndụ zụọ ezinụlọ gị ndụ arịrịọ m taa bụ ka onye ọbụla eji n'ọrụ agwọ m si ka onye nwanyị napụta gị ma mee ka ị gbapụ na ndị niile ndị niile na-ekpere arụsị na ndị na-agwọ nsị ndị eji ụmụ mmadụ n'ọrụ ma ọ bụrụ na iso n'otu n'ime ha n'aha jizọs kraịst bụ onye nwanyị. amen amen amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na agbagoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at maọbụ arigiria at gmail at gmail onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 07063637224 07063637224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtaranụ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo